ụmụnne m ndị igbo ndewonu asị m ka m kenekwa ndị niile na-esonyere m ọ kachasị ndị na-agbasara m ozi ụmụnne m o nwere ife nsị ka m ka anyị nebatụ anya na be anyị maka na ahapụgo ike nyụrụ ahụrụ wee kebe isi mkpọ ọkụkọ ahapụgo mma buru ya jee tụkwuwarị ite onu unu n'anya dịka anyị nwa bụ ndị Igbo iji eso m wee kwenye na ife gbasatara ekpemekpe na ndọrọ ndọrọ etisana ala Igbo anyị ụfọdụ ụmụnna anyị ife ha na-arụzi bụ sabotua kedu ebe ike Igbo dị kedu ife ndị Igbo na-ekwu na gidigidi bụ ukwu eze kedu ebe ike ọha Igbo dị anyụkọọ mamịrị ọnụ ọbụ ụfụfụ bue dike bue dike mbọsị ọgụ unu achọba dike maka na nwanne gị gwara gị nke bụ eziokwu ịchọzie ka iwepụ ndụ ya ịchọzie ka ị kụọ ya nsị ịchọkọrọ ka ime ya eri ure ọnya bụ ife na-ewuzinu ndọrọ ndọrọ etisago ana ekpemekpe etisago anigbo onye ọbụla na-achọ folowanship wee hapụzie na anyị bụ ndị Igbo bụ the first people on this planet earth nwere akọ na uche nwere ezi echiche nwere ọgụgụ isi Chineke ji wee gọzie ọ na-abụ nnekọta anya ife na-eme n'iru akwụkwọ ana m asị na ọbụla ọsọ anyị nwabụ ndị Igbo ka emepụtara iru akwụkwọ ndị ofe mmanụ nọ ya ndị ugwu nọ ya mana ugboro one ka ịfụnara nke nwanne fe mejọrọ maọbụ gaghị ụzọ fapeteme gịnị gbawa ya mgba kọsawa ya kọjọwa ya mata amata na ijere ama mgba na ọgbọ foleva ijere ọbụla na ọgbọ onye efe mmụọ ọzọ abata gbaa ọgbọ ka iji na obi na ofu obi wee mekọọ ife onwe ka nwanne gị ji wee mejọ o nwere ka anyị ndị igbo si were eme gịnị esetụrụ nwanne na nwanne ị na-egekwezikwa egwu Pericom Okoye ị nụrụ ọtụtụ okwu okwu maka egwu maka na isetụrụ nwanne na nwanne okwu na ọ bụrụ na okwu ahụ esi ike ewepụta ya na gịnị ewepụta ya na ụmụada wepụta ya n'obodo ka etinye ya ọnụ ụmụnna anyị ka anyị kwụsịnata na ife anyị na-eme ka anyị wepụ aka enwe n'ofe tupu ọha aka mmadụ let us embrace peace unity and harmony ekwe na eme n'ọfụ na ike ọha na ebube ndị Igbo na ebube agụ na ihe anyị ji wee ndị Igbo ka apụta ukwu ọ kwụsịa ka ọha n'onu mana atụ anyị n'ihu nkiri nka nkata onye tara arụ ga-ama ụmụnne m ndị Igbo agaghị m ekwu unu n'okwu kama ajụrụ onye na-ekwunu aka mbụ onye nke gị bụ Maazị UC ọ bụrụ na ọ bụ mbọsị mbụ ka ị na-afụ m asị gị nnọọ sonyere m mana ọ kachasị mma na ọ bụrụ na ị ga-atụsara m ife ozi m gaa na ma itu peji ka ị were anya gị gwara onwe gị ife nkiri ụmụnne m ka ọ bịa nnọọ fụ ndị be anyị ka ọ dị ka ọfịa amaghị enwe ndewonu